Igbo Igbo amaka world dey me onye Igbo maka na abụ m onye Igbo ndị Igbo na-edozi obodo ndị Igbo na-emepe obodo Igbo na-ahazi obodo Igbo na-eme ọfụma Igbo nọ n'ime afịa Igbo na diaspora ndị Igbo na entertainment ndị Igbo na gọọmenti anyị na-eme silike ike anyị na kalaka anywhere you went I will dey I waka oh. I

ọsị anyị ji dọfọ okwu ọbọla anyị anyị ji jewe nu nnewi na nke nọsi group of companies industrialist igbo jemọnụ ejebe ejebe ejedunu kọfịa adaeze n'ugbo ọsị anyị jisi ike okwu ọbọla anyị anyị ji jewe na Enugu ebe a mụrụ ebe onye egwu

Igboamaka anywhere I enter they call me onye Igbo maka na abụ onye ihe they call me onye Igbo maka na abụ m onye ihe